Igbo ndị ọma ekene m ụnụ Aka m bụkwa nwanne unu nwaanyị Nwaada Chukwunonso. Ana m arịọ unu mgbaghara maka na otego m medebere ihe onyonyo a sị m unu gbaghara mana awa ada agba ọsọ ehihie n'efu enwere nwere ihe mere ede ji ebe nwee. Ya n'ihe onyonyo nke taa anyị ga-eneba anya na omenala ụfọdụ n'ala Igbo o nwere obodo ndị omenala ha gbasara ihe alụm na nwunye ihe ga-eme nwaanyị̀ mà ọ gbaa n'ìlo ihe ga-eme nwoke ma ọ gbaa n'ilo ya ya ka anyị ga-eneba anya nà ya n'ụbọ̀chị ǹkè taa kedu ka o si bido nwaanyị ọbụla bi na di na Nsụka a ga-agba n'ezi ọ bụ eziokwu ọ bụrụ na ọ eziokwu ị kọọrọ anyị etu o si malite maka anyị maara na e nwere etu o si malite eziokwu ka ọ bụ na mgbe ochie na ọ bụ na alụta nwaanyị na Nsụka ọ lọtabeghị di ori na-akpọ nna di ebe dị ya sitụra shrine dị nwaanyị ga-eshie nri baje n'okpu ebe e, ọnụnna nna ihe na-akpọ bụ ọnụnna onye bụ onye isi de ga-ejiri nri anwa wee gọwa ọfọ gọcha na dareti na sesora staf na onye abụzikwa nwunye unu na ebe ọbụla ọ na-eje unu ga-ahụ maka ya etu a ka esi eme mgbe ochie nwaanyị nọ na di agahụ aga fụ nwoke ọzọ n'ilo ọ gaghị ewere ego wegara ndị be ha ma ọ na di ya amaghị ọ gakwana ha ana nwoke ego n'ilo o nwere nke nnọọ m gụtara na m hụrụ n'ihe onyonyo ndị brekete famili nwaanyị ahụ enwekwenu mmekọ ọwụna with nwoke ahụ. Ọ gakwara ga gbazinata ego iji wee nyere di ya aka ka o ike tụọ keta oke mgbe ha na-eke oke ihe ihe nwe ha. Nwoke ahụ enweghị ego. Onwe ka esikọ akụkọ ahụ. Ị mana ihe ahụ mere nwoke ahụ achụpụ ya na be ya. ọ ahụ aza oku ekwentị akpọọ ya n'ekwentị ya ụlọ na ọ na-asa ahụ ya nwoke na-akpọ ya e, ma ọ bụrụ di ya ọ gaghị aza oku ahụ ọ gaghị aza kọlụ ahụ nke a nke ndị Enugu Ezike a na nke ndị ụmụ nwoke ha nwoke nụrụ nwanyị nwere nnọọ onweghị iwu ji ya ya ịga nwaanyị ọzọ na-anọghị na di nwaanyị ọzọ bụ nwa agbọghọbịa mana ọ gakwuru nwaanyị nọ na di ọ makwara na nwaanyị ahụ nọ na di ọ ma ya ihe ga-eme ya nwa ya nwa ihe enwenwe ya ọhụụ na onye na-azụ ahịa ọ ga-apụta na biznes ya ga-abịa na-agbada ihe a na-aga machara ya mana ọ bụrụkwanụ onye nke nwaanyị gara nwoke ma ọ bụghụ na ara gbawara ya ọ bụrụ na ọ ya wara ezigbote ahụ ihe ihe anụwa bụ ihe ha ji ama onye mejọrọ ana onye mere ihe na ekwesị nke ome onye mejọrọ ndị isi ihe dị ụtọ ahụ ihe ndị a onye ahụ ga-ayawa ezigbote ahụ ma ọ ara awụwa ya ihe a ka a ga-eji ma den a ga-akpọzi ya ka o kwuo o nkwupụta ọ na o kweta na o mere ihe dị ụta a ga-akpọrọzie gaa mekwa ana nwoke di nwanyị nwaanyị ahụ agakwanụ hụ atụnye ego iji wee mee ihe ahụ agakwana ha ere ana iji wee mekwa ana emekwe ya otu ahụ nwaanyị ahụ ga-anwụkwa ọzọkwa ka ibe ya wụ ọ bụrụ na ihe anụwa na-eme nwaanyị ahụ kịta nwoke ahụzi ga-amata na nwaanyị a ọ dịka ọ gaa n'ije agbọ ọ ga-akwụsịzi ị na-eri ihe nwaanyị ahụ siri ya na nwaanyị ahụ agaghị na-ebizi n'ofu ọnụ ụlọ ma ọ na nwaanyị ahụ ka na-agụ agụ na ome ihe dị otu ahụ a ga-achụpụ ya were ya ọ bụrụ na nwoke ahụ marakwanụ ihe ndị a na-enye ha egosi ha na ọ dị o nwekwere ka nwaanyị omeni nwe n'ihe o mere nwoke ahụ akachikwa ntị na-eri nri nwaanyị ahụ ya na nwaanyị ahụ na-emekọkwa gị mara na nwoke ahụ ga-anwụnyere ya nwaanyị ahụ agaghị ahụ ọ nwoke ahụ ga-anwụ ndị Enugu Ezike unu gbazikwa m unu ma ọ na m kwujọ dịka ihe a bụ otu m si wee mata ya o yi okwere nke ndị Arochukwu ihechi ọwa gọgọ otu aka nke ha dịwakwa e, obere ihe dị iche dị na ya wụ na nke ha enweghị ihe dị ka ị gaghị ewegara ndị be gị ndị be ego ihe dị iche dị na nke ndị arọchukwu bụ na ị gaghị ebi nwoke ọzọ ma nwoke ọzọ agakwana ha ahọdụ dịghị aka n'ukwu mebi a na-aga mba Ị gaghị akpa nkata dị ma màọ̀gụ̀dụ̀ na soshal midia gị gị na mmadụ a na achatị okwu rụrụ arụ mba ị ga-eme ya nke ha wụ ewu ka ha na-egbu iji wee mekwaa ana ha na-eme gasị ihe ndị ọzọ ha na-eme egbuo ewu iji ọ bụrụ na nwaanyị ahụ kweta na o mere ihe dị ụta ha gazie gaa mekwaa ana ka nwaànyị ahụ ghara ịnwụ otu a ka ha si eme mana ndị nke nwoke na nke ndị arọ̀chukwu ọ bụrụkwa na nwoke ahụ mara na nwaanyị nwaànyị ya nọ na di ya na-ayị nwanyị ahụ ihe ga-emekwa ya ihe ike ga-emekwa ya o nwere ike ma ya na anwụ Mana ka isi ruzie na nwaanyị mgbe ụfọdụ nwaanyị bụ onye nke ya na-adị ike ma ọ na ọ gbaa ọ gbara ara ọ bụrụ na ọ nwụrụ anwụ ma ọ na ọ dị ime nwa mgbe o mere ihe a ọ na-amụ nwa ahụ o nwere ike nwụọ. Kedu uru ọ bara n'obodo? Kedu ọghọm ahịa dị na ya? Aghọm dị na nwaanyị gbara n'iro bụ na mba niile ga-ama na ọ gbara n'iro. So anyị lekwa anya n'obodo anyị a na enweghị ọbụla amagoro n'ọgbara n'iro befo ụmụ ya agbọghọ bịa lụọ ji ọ na-eto aka maka na na-asị na onye gbaa n'iro nọọsụ na agbụrụ ọ na-eme ụmụ nwanyị afet ụmụ ha ịlụ di ụrọ na-abara anyị n'obodo a bụ na ọ bụ na elu nwaanyị ma nwunye gị nọrọ onwe ya agbara n'iro maka ihe ntọala atọgoro ọ na-eme ka nwoke rie isi ka nọte aka n'ụwa ọ na-emekwa ka nwoke na-enweta ego nwa anyị ya na di ya n'ofuma ọ ga na-achụ eh, ego na-ewenata di ya na-achụkwa ego na-ewenata ọ mara na ọ ego anyị na achụ maka ụmụ ya ụmụaka ya so anọcha ụmụaka amata hmm. afọ ọ na-eme ka akụ na-abịa na-eme ka akụ na-abịa eh, kedụkwadụ uru dị na nke nwoke ya nwoke na-agba ha n'ilo ma ọ bụ anyị chọrọ ka igwe anyị kere ọghọm dị na nwoke na ụwa anyị gbaa n'ilo eh, uru dị na ya bụ na nwoke ọ bụla alụrụ nwaanyị uche ya dịrị n'ebe ya na nwunye ya nọ ego ama ya n'aka maka na ọ dị ka nwa okorobịa na-achụ nwaanyị ịgbagodo ego na ọ na-aspenda ọ na-enwekwa ihe were ihe o nwere erepụ maka ka o nweta nwaanyị kedu ihe ihe unu chere gbasara omenala ọ dị unu ka e nwere ike inebara ya anya mụrụta ga-esi mee onye eziokwu na ọ dịghị mma nwaanyị nọ na di ịpụ gaa nwoke ọzọ mana ntaramahụhụ dịziri ya siziri ike dị ukwuu karịa nke onye nwoke ọkwa otu otu arụ ahụ ka ha mejọrọ kedu ihe unu nwere ike ikwu n'omenala biko tinye na kọment sekshọn anyị ga-achọ ka anyị gụọ ya daalụkwanụ maka ịna ihe onyonyo a ọ na na-esonyebe anyị nsonye anyị ka anyị nwee ike na-emekwanụ ka ọ dịkwa nke a na-eme daalụkwanụ